ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke chasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị eme abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu ebere chukwu ọ bụkwa site n'ụlọ ọrụ ndị Life Word redio Ministry aka na ndị Baptist Missionary Association nke mba Afrịka gba gburugburu ọ bụkwa na ngalaba nke Naịjirịa site n'ime ologo eru nke dị n'ime Ibadan Ọyọ steeti ka ozi ọma si eru n'usoro nso dị ugbu a ka chineke gozie ọnọdụ anyị n'ụbọchị nke taa nye anyị mkpughe na ngọzi pụrụ iche dịka osi si wee kwesị n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem anyị ga-aga n'elu n'ụbọchị nke taa anyị ga-agụ akwụkwọ oziọma dịka ka pọl degara ndị tesalonaika ndị tesalonaika nke mbụ isi nke ise m ga-agwa m okwu nke iri na isii ndị tesoro n'aka nke mbụ isi nke ise amaokwu nke iri na isii ọsị ṅụrịanị ọṅụ mgbe niile ṅụrịanị ọṅụ mgbe niile ka chineke gọzie okwu ya nke a nye anyị ndụ na nghọta na ngọzi pụrụ iche n'aha jizọs kraịst bụ onye nwanyị. anyị amen anyị ga na n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mere isi okwu anyị ga-abụ Nwụrụ anyị ọṅụ oge niile anyị ọṅụ oge niile na-abụ isi okwu anyị ee anyị matara na ọkwụ oge anyị nọ n'ime anaghị nezie ọṅụ ọ bụ na ịsaghị akwụkwọ eji e agbasa ozi na mba dị iche iche nke a na-akpọ newspaper ma magazin ma ọbụkwa bụkwa news ihe niile mpaghara ụwa dum ihe na-anụzi bụ akụkọ egbu ata atọrọ mmadụ mbibi nke mbibi nke elu mbibi nke ala ọkụ jikọ gbaripịa mgbasa ebe dị elu na ebe dị ala udu mmiri nke a ji bụrụ nke pụrụ iche mmiri ji bụrụ otu obodo bụrụ ụgbọala ndị ntọji ji tọrọ ụmụ akwụkwọ ma ndị nọ n'ebe a na-ekpere chi ha akụkọ rụrụ arụ pụrụ iche dị iche iche ihe mberede nke okporo ụzọ ihe mbibi nke ụgbọelu dara ada ma ụgbọ mmiri nke dabanye n'ime oke osimiri ebe a na-azụ ahịa gbara ọkụ ma bụkwanye ihe arụ dị iche iche na-emegasị na mba ụwa niile dị iche iche ihe abụzi ụdị akụkọ ihe na-anụzi o nwere otu igwe ebe ugwu okwu ha na-alụ ebe ndị ọrụ igwe okwu nke a na-akpọ um, ndị redio n'olu oyibo oge ehihie ọkụ ebe elekere elekere iri abụọ wee elekere abụọ nke ehihie naanị ihe ha na-akọ ọbụ. akụkọ ịla n'iyi egbukwa ịba atọrọ mmadụ ịba ebubi isi ụnya agwa ọgwụ nke ịrụ arụ onye nke agụrụ anya ndị nke ebere isi ndị nke dakpukwụrụ ụdọ akụkọ ọrụ gasịrị arụ ihe abụghị ihe ihe na-anụ ilezianya efu na akwụkwọ ndị anaghị ewetara mmadụ ọnwụ kama ọ na-eweta obi ịlọ mmiri ọ na-eweta obi ịgba ọjọọ na-eweta obi enwezi olileanya ọ bụ na ileme anya ihe ndị a niile ịma na mmadụ apụghị ịga n'iru ịma na mmadụ apụghị inwe olileanya ịmaa na mmadụ apụghị ịkwụdosi ike dị ka o si wee kwesị gịnị a na etinye ezi ụjọ n'ime ubi ndị mmadụ mana akwụkwọ nsọ mere ka anyị mara ọ sị na anyị ga-atụgharị uche na n'akwụkwọ nke Chineke n'akwụkwọ nke mmụọ nsọ na-akwọ Joshua isi nke mbụ na amaokwu nke asatọ ọ sị na anyị ga na-atụgharị uche na-agụ akwụkwọ a n'ihi n'ime akwụkwọ a ka anyị ga-enwe agbamume wee nwee ọganihu pụrụ iche ọ bụ na ileme anya n'ihe na-aga n'ụwa ị pụghị ịga n'iru ị inwe agbamume pụrụ iche site n'ihe ndị ahụ kama ọ bụ site naanị n'ime ukwu nke chineke ka ị ga-enwe agbamume pụrụ iche wee nwee okwukwe pụrụ iche n'ihi na akwụkwọ romans mere ka anyị ghọta na naanị n'okwu nke chineke ka a na-enwe okwukwe okwukwe na esitekwanye n'ịnụ anụ ebe anyị gụpụtara n'ụbọchị nke taa onye ozi pọl bụ na-agwa ndị tesalonaika n'ihi ihe ha na-agabiga dị ka ngabiga nke anyị nwe n'ụwa nke anyị taa onwe na-asị ha ha ṅụrụ ya ọṅụ akwụkwọ nsọ na mmụọ nsọ na-agbara mụ na gị ama n'ụbọchị nke taa sị anyị ṅụrụ ya ọṅụ ṅụrụ ya ọṅụ mgbe ekwensu na-agwa ya na ị ga-anwụ n'ihi na gịnị ṅụrie ọṅụ n'okwu nke chineke n'ihi na ekwensu bụ onye ụgha ṅụrie ọṅụ mgbe ọ na-ewetara gị ụjọ n'ihi na ekwensu bụ onye ụgha okwu chineke mere ka anyị mata na anyị ga-enweta okwukwe site n'okwu ya ṅụrie ọṅụ mgbe niile gịnị ji enye gị ọṅụ sọsọ naanị okwu nke chineke okwu nke site na mmụọ nsọ okwu nke na-eweta nkasi obi okwu nke na-eweta agbamume okwu nke na-eweta ndụ nke ebighị ebi okwu nke na-eme ka mmadụ na Chineke dị nwee n'ọdị n'udo ṅụrie ọṅụ agwa nga ọzọ nwanne nwoke nwanne nwa nwaanyị gị na-ege ọṅụ n'ihi na ileba anya ihe na-agabiga n'ụwa ịmaa na ị ga-ebegide akwa site n'ụtụtụ wee ruo n'abalị site n'abalị wee ruo n'ụtụtụ ibecha akwa ndị a niile ọgbọ mkpa ọbụla ma mgbe ị na aṅụri ọṅụ n'ime mkpagbu gị ị ga-afụ na chineke ga-akwara gị ụzọ n'ebe ụzọ na-adịghị ịṅụrị ọṅụ n'ime mkpagbu gị chineke ga-eme ka na bụ ya bụ osimiri uhie ekewa n'ike n'ihi na ihe a bụ agha nke ime mmụọ epụghị ịlụ ya site na anụ arụ lekene mgbe ndị agha mba atọ gbara Jehoshafat na ndị agha na ndị nke Chineke okirikiri naanị ọṅụ na abụ ka Chineke gwara ha mee mgbe ha na-aṅụrị ọṅụrụ mgbe ha na-abụ abụ chineke ji aka ya bata n'ọgba agha wee na ha mmeri nke pụrụ iche n'ihi gịnị na-abụ ọpụta obi ya dịka ọgụ n'agha mgbe ị na-eme nke a mgbe ị na-aghara chineke mgbe ị na-enye chineke ọnọdụ n'ime nsogbu gị na-eṅụrị ọṅụ eṅụrị ọṅụ bụ nnukwute Ụzọ esi èbu agha wee nwee mmeri n'ime Chineke. Maka mgbe ị na-aṅụrị ọnwụ ị na àgba ajọ onye à na na. ihe ọ na-eme ya na-emetụta gị N'onye onye ụgha ka ọ bụ. Na Chineke bụ onye nwe mmeri n'ime ndụ gị n'ihi na Kraịst kwuo n'obe nke Kalvarị sị gịnị na na nkwa ndị a niile na okwu ndị a niile ka gụnwa kwụrụ niile wee dabere wee mata na na-edekwa ugwu zayọn o nweghị ihe ọbụla ngwa agha ọbụla nke hapụrụ gị megide gị o nwekwana ihe ọbụla nke niile ga-eme ka ị onye dara mba n'ihi na okwu chineke dị ike okwu chineke ga-eme ka ị kwuru kwudosie ike okwu chineke ga-eweta agha ọṅụ pụrụ iche ma ịbụ onye ji okwu a wee ihe n'isi okwu a omego okwu ịkwa ọrụ uru okwu a omego ka gị na chineke dị n'udo mgbe ị nwetara okwu nke a ị ga-aṅụrị ọṅụ pụrụ iche n'ihi na chineke akpọgo onye mmeri onye mmeri ka ị ga-abụrụ mgbe ebighị ebi naanị gị jidesi ike kwụrụ chịm were ọṅụ ọṅụ a na-abịa naanị site na mmụọ nsọ nke na-agbara gị ama n'ime akwụkwọ nsọ ị gaghị enwe ọnwa site n'ịṅụbiga mmanya oke ị gaghị enwe ọnwa site n'ibi ndụ rụrụ arụ ma ndụ na-ezughị oke ọnwa na-abịa site naanị n'isonye kraịst dịka enweghị na nzọpụta anyị dịka ọ bụla emebeghị nke a ọ bụla ịnabata jizọs kraịst dịka enweghị na nzọpụta gị ị pụghị inweta ọnwa site n'ịṅụ siga maọbụ nkwụ na-abara anya maọbụ ihe na-esikike echefu ndụ ọkọcha gha n'anya ihe ndị a niile akarị abụọ na ịtọ na ịnọ ma hụlata isi n'ebe ọbụla n'oge dị ugbu a nke bụ igwe nwunye eziokwu ọ ga-ana aga nke ọma mee ka ị bụrụ na-enwe ọṅụ mmadụ pụrụ inwe ọṅụ site n'ụbọchị ruo n'ụbọchị na-arọkwu ruo na-arọ n'ọnwa ruo n'ọnwa n'ihi na ihe ndị a niile na-esi na mmụọ nsọ gwara abịa ekpere chineke onye nwaanyị onye pụrụ ime ihe niile lee ụmụ origi ndị a ndị nke na-ekwu gị n'ogodo bụ onye nwa chineke ịgbago ha ume tụkwasịra ha amara n'elu amara ngozi gị n'elu ngozi ka ha bụ ndị nke eketa oke dị kwesị na aha jizọs kraịst bụ onye nwa amen lekwanye ndị nke chọrọ ka ha nabata jizọs kraịst dịka onye nwa ha na nzọpụta onye nwaanyị ka gbuo afa ha n'akwọ nke ọnwụ debanye afa ha n'akwọ nke ndụ mere ha amara imere ndị nke ga-aga na anyanwụ mee ka ha kwudosie ike n'okwukwe ka mgbe ya bịa kpọrọ ndị gị na mgbe ya eke oke gị onye nwanyị na ha eketa oke ndụ nke ebighị ebi na jizọs kraịst bụ onye nwanyị amen matani na lụana bịara unu site n'ụlọ ndị Life Word Radio Ministry unu nwee akọ mgba ma ọ bụkwa na ịkparịta ụka bụ ajụjụ unu ga-enweta n'igwe okwu 08056719493 maọbụkwa 081 329 00111 ka udo nke chineke nke chasị udo na-ede ero n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị anyị amen